Biko, nyetụ m pọtọpọtọ ka m rie. Biko, nyetụ m pọtọpọtọ ka m rie. Please give me some porridge to eat.